igbo ndị ọma ndị na-ege anyị ntị n'ebe ntụgharị gị nke ụbọchị taa onye ozi nke chineke bụ dr david jeremaya ga-aga n'iru iwetara anyị ihe nkụzi banyere onye na-enweghị di ma ọ bụ nwunye nke nọ n'ọnọdụ ngharịpụ okwu chineke mere ka anyị mata na enweghị di ma ọ bụ nwunye abụghị ihe ọjọọ dịka anyị na-eche ya mgbe ụfọdụ ma e nwekwara ngọzi na ọnọdụ nke dị otu a ugbu a gee ntị site n'ihe ọmụmụ a onye nwe anyị ga-agọzi gị ma napụta gị na ọnọdụ nke ngharịpụ n'aha Jizọs amen n'ụbọchị taa n'usoro ọmụmụ ihe imeri ọnọdụ enweghị mmadụ anyị ka na-agakwa n'iru n'isiokwu ahụ bụ nke anyị lebara anya na nnọkọ anyị n'oge gara aga nke anyị kpọrọ onye na-anọghị n'ọnọdụ di maọbụ nwunye nọ n'ọnọdụ enweghị mmadụ ọ bụ n'akwụkwọ ndị kọrentị nke mbụ isi asaa ahịrị nke mbụ ahịrị nke asaa ruo na nke itoolu ahịrị nke iri atọ na abụọ ruo na nke iri atọ na ise ka anyị were ihe ọmụmụ anyị na nnọkọ anyị n'oge gara aga anyị gara n'iru ịhụta dịka onye ozi Pọl mere ka anyị mara na enweghị ihe dị njọ nnọọ na mmadụ anọghị n'ọnọdụ di maọbụ nwunye na nke abụọ ya kwa anyị hụrụ na anyị kwesịrị ịnabata ọnọdụ ma ọ maọbụ nwunye dịka onyinye nke sitere n'aka nke Chineke na nke atọ anyị sịkwa na anyị kwesịrị ikwenye anọghị n'ọnọdụ di maọbụ nwunye maka uto nke ime mmụọ anyị ma ọ bụrụ na anyị hụtara onwe anyị n'ọnọdụ a ugbu a ndị gakwa n'iru dị ka anyị na-amalitekwa site n'ebe anyị kwụsịrị na nnọkọ anyị n'oge gara aga anyị ga-ahụta ihe nke anọ nke dị oke mkpa ndị na-anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye ịmata nke ahụ bụ na ha kwesịrị itinye anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye n'ọlụ nye Chineke ugbu ọ ga-amasị m ka anyị lee anya n'ahịrị nke iri atọ na abụọ nakwa nke iri atọ na ise ebe anyị hụrụ ụkpụrụ ndị a onye ozi Pọl sịrị ma ana m achọ ka unu bụrụ ndị na-adịghị echegbu onwe unu onye na-enweghị nwunye na-echegbu onwe ya n'ihe nke onye nwe otu ọ ga-eme ihe ga-atọ onye nwe ụtọ ma nke a ka m na-ekwu ka ọ baara n'onwe unu uru ugbu a lee ahịrị nke iri atọ na ise ọ na-asị ma nke a ka m na-ekwu ka ọ bara unu onwe unu uru ọ bụghị ka m fekwasị ihe ntụhi na-arụ unu kama ka emee ihe kwesịrị ya na ka unu wee nọdụ n'iru onye nwe anyị ghara inwe uche mgbasasị ugbu a gịnị ka onye ozi Pọl na-ekwu ihe ọ na-ekwu bụ nke a onye na-enweghị di ma ọ bụ nwunye adịghị echegbu onwe ya n'ihe nke ụwa ihe banyere di ya ma ọ bụ nwunye ya ma ọ bụ ndụ ezinụlọ ana m ekwu nke a n'ụzọ dị mma ana m ekwu na nwa ọ bụla nke anyị nwere nke a dịkwa mma na-agbagwunye n'ogo nke nchegbu na mgbakọ nke ndụ ezinụlọ ihe niile Pọl na-ekwukwa bụ nke a mgbe ị bụ onye lụrụ di ma ọ bụ nwunye ị na-echegbu onwe gị banyere ihe nke gbasara ezinụlọ gị nke a bụkwa isi mbọ niile nke ị na-agba ka ị ga-esi hụta na ihe niile na-aga nke ọma na ezinụlọ gị n'ezie ya ime nke a ọ bụrụ na adịghị m ahụ ihe gbasara ezinụlọ m dị ka o kwesịrị enweghị m ikike ọ bụla ịbịa ebe a ịhụ banyere ihe ndị nke dị n'ụlọ nzukọ nke Kraịst nke a bụ ka o si dị ma Pọl na-egosi anyị ebe a n'ebe ọgụgụ anyị a ebe anyị gụrụ na ọ bụrụ na ị nọghị n'ọnọdụ di ma ọ bụkwa nwunye n'ezie ị nọghị n'ime nchegbu nakwa nchekasị a nke so oke na ọlụ nke onye nọ n'ọnọdụ di maọbụ nwunye ya mere ihe na-eme bụ na ị pụrụ inyechasị Chineke onwe gị kpamkpam nakwa inyechasị onwe gị kpamkpam n'ịlụ ọlụ onye nwe anyị nakwa ije ozi ya nke pụtara na ị pụrụ ime ka anọghị n'ọnọdụ di na nwunye gị baa uru site n'itinye ya n'ọlụ n'ịlụpụta ihe ndị nwere mkpa ebighị ebi nye alaeze nke Chineke ọ dịghị otu onye ọbụla bụ onye nọ n'ọnọdụ nke di ma ọ bụ nwunye onye na-adịghị aghọta nke a otu n'ime oke nsogbu anyị nwere bụ na anyị na ụkpụrụ nhazi nke ndụ anyị na-agba mgba ụkpụrụ nhazi nke ije ozi ụkpụrụ nhazi nke ezinụlọ ụkpụrụ nhazi nke nzukọ ụkpụrụ nhazi nke ụlọ ọrụ anyị kedu ka anyị pụrụ isi hazie ihe ndị a niile ma tikọkwa ha ọnụ ụbọchị ole na ole gara aga agụrụ m otu akụkọ banyere otu nwoke onye bịakwutere onye ọzụzụ atụrụ ya onye ọzụzụ atụrụ ahụ jụrụ ya ihe butere ya ọ zara ya sị onye ọzụzụ atụrụ a bịara ime ka ị mara na nwunye m arapụwo m onye ọzụzụ atụrụ wee jụọ ya sị kedu mgbe nke a mere nwoke a zaghachiri ya n'ezie onye ọzụzụ atụrụ amaghị m kpọmkwem mgbe nke a mere nke a ga-abụrịrị n'etiti ụbọchị mọnde nakwa fraịde n'ezie anọrọ m n'ụlọ nzukọ abalị niile nke izu ụka ya mere amaghị m nke bụ kpọmkwem ụbọchị nwunye m rapụrụ m ọ bụ ụdị ihe dị otu a ka Pọl na-ekwu maka ya ebe a mgbe ọ sịrị na mmadụ onye nọ na di ma ọ bụ nwunye na-echegbu onwe ha banyere ihe nke ezinụlọ ma onye ahụ nke na-enweghị di ma ọ bụ nwunye enweghị nchegbu nke a ọ na-enyekwa onwe ya hụta okwu ndị o jiri kọwaa nke a ọ sịrị mmadụ onye na-anọghị na di ma ọ bụ nwunye na-echegbu onwe ya n'ihe nke onye nwe anyị otu ọ ga-eme ihe ga-atọ onye nwe anyị ụtọ kaba ahịrị nke iri atọ na abụọ ugbu a hụta ahịrị nke iri atọ na ise na ngwụcha nke ahịrị ahụ Pọl sịrị ka unu wee nọdụ n'iru onye nwe anyị n'ụzọ dị otu ole ghara inwe uche mgbasasị nke a bụ ka onye nwe anyị chọrọ ka anyị si n'ọdịnihu ya ghara inwe uche mgbasasị ihe naanị Pọl na-ekwu bụ nke a gị onye na-anọghị n'ọnọdụ di na nwunye ọ bụrụ na ị nweghị ezinụlọ ugbu a ị nweghịkwa ụmụaka ị pụrụ inyechasị Chineke onwe gị na-enweghị nchegbu na nchekasị ndị ahụ na-esite n'ọnọdụ di na nwunye nakwa inwe ezinụlọ ị pụkwara itinye onwe gị kpamkpam n'ọlụ na ijere Chineke ozi na ndụ gị eleghị anya na-asị ugbu a onye ọzụzụ atụrụ Jeremaya gịnị ka nke a niile nwere ime mụ na inwe mmetụta nke enweghị mmadụ ma ọ bụ mmetụta nke ngharịpụ nke m na-enwe dịka onye na-alụbeghị di ma ọ bụ nwunye achọrọ m ka anyị kerịta oke na ọ bụ nke a bụ ya bụ ihe nzuzo dị n'ihe a niile ị hụrụ ọ bụ n'ime ya ka ekekọtara inwe mmetụta nke ngharịpụ ma ọ bụ mmetụta nke mmadụ ịnọ onwe ya naanị ya maọbụ bụ mmetụta nke enweghị mmadụ nke ị na-enwe ndị mmadụ ndị na-enwe mmetụta nke enweghị mmadụ maọbụ mmetụta nke ngharịpụ dịka ndị na-alụbeghị di maọbụ nwunye bụ ndị na-echegbu onwe ha rie nne banyere ihe a nke ha na-atụ anya ya kamgbe nke na-emebeghị karịa iche echiche banyere ihe ha pụrụ ime iji jee ozi nye ndị ọzọ nke a bụkwa ihe m chọpụtara n'akwụkwọ ozi ahụ nke ọtụtụ ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye detara m nke m mere ka anyị mara na nnọkọ anyị n'oge gara aga echetara m otu akwụkwọ ozi site n'aka otu n'ime ụmụ agbọghọ anyị o mekwara ka m soro ya kerịta oke n'ụzọ nke Chineke si jiri ya lụọ ọrụ n'ije ozi nke nzukọ dịka onye na-anọghị n'ọnọdụ di na nwunye o dere sị onye ọzụzụ atụrụ enwere m ọtụtụ ụgwọ ọrụ dịka onye na-alụbeghị di di ole ga-anagide ọkpụkpọ oku nke etiti abalị nke elekere anya bụ nke ụtụtụ elekere anya abụọ nakwa elekere anya atọ mgbe ndị mmadụ ndị anyị na-ejere ozi na nzukọ ndị nwere otu oke nsogbu maọbụ nke ọzọ na-akpọ m n'igwe telefon maka ndụmọdụ nakwa nkasi obi ugbu a chọrọ m ka chee, ọ bụrụ na ị bụ nwoke ji nwaanyị kedu ka ị siri chee na nwunye ị ga-esi nakweta nke a nwanna nwaanyị a sịrị na ọtụtụ oge ọ na-ekulite n'ime asị ma jeekwa ịza otu n'ime ụmụnna ndị nwaanyị ndị a ndị nọ n'oke obi mgbawa ma ọ bụ ndị nọ n'otu nsogbu ma ọ bụ nke ọzọ ndị chọkwara nkasi obi ya obi dị m ụtọ nke ukwuu na Chineke jiri m lụọ ụmụ obere ọlụ ndị a inye aha ya ekele bụ ihe nwanna nwaanyị a dere ọ sịrị ọ dị oke mkpa nye m na m bụ onye nọ n'oge ọ bụla nye ndị enyi m ndị chọrọ enyemaka enwere ọtụtụ ahịrị akwụkwọ nsọ ndị na-enye m nkasi obi ụbọchị niile nke pụrụ iche rie nne n'ime ha bụ ndị Rom isi asatọ ahịrị nke iri atọ na abụọ nke na-asị onye ahụ nke na-azụdoghị ọkpara nke aka ya kama ọ raara ya nye n'ihi anyị niile ọ ga-esi aṅaa ghara inyekwa anyị ihe niile nke a mara ebe o were siri onye ahụ nye anyị dịka ọ dị ugbu a onye ome ihe niile na-efu agụnyeghị di kedu ka m pụrụ isi nwa anwa iche n'ime obi m na Chineke aghọtaghị ihe ọ na-eme na ndụ m nke a bụ ihe nwanna nwaanyị a dere n'ezie nke a dị ka na ngwụcha ọ gbagwunyekwara nke a ọ sị ọ ga-amasịkwa m ichetara gị onye ọzụzụ atụrụ ka e rịọ ụmụnna ndị nọ na di na nwunye ka ha ghara iwere ya dị ka ọlụ iche banyere ihe bụ ebumnobi Chineke banyere ụmụnna ndị nke na-anọghị n'ọnọdụ di na nwunye site n'ịgba mbọ ịghọ ndị nhụta nke di maọbụ nwunye ịhụrụ ihe Pọl na-ekwu n'akwụkwọ ozi a nke o dere bụ nke anyị na-amụta bụ na gị ajọ ihe dị na mmadụ anọghị n'ọnọdụ di maọbụ nwunye ọ bụrụkwa na ị bụ otu n'ime ndị na-alụbeghị di maọbụ nwunye Chineke nwere ụkpụrụ pụrụ iche nye gị ụkpụrụ ahụ gụnyekwara isetịpụ aka gị ma chekwa ozi nye ndị ọzọ ị maara na mgbe anyị malitere ọgbakọ ije ozi nke ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye na Fort wen. anyị enweghị oge ma ọ bụkwa ebe ha pụrụ ịgbakọ ime ihe ọmụmụ ha ụlọ Sunday skuul anyị niile juru eju ọbụnadị n'ọgbakọ Sunday skuul nke elekere anyị itoolu na ọkara nakwa nke elekere anyị iri na otu anyị enweghị ọbụnadị otu ụlọ ọgbakọ nke anyị pụrụ inye ndị a bụ ndị na-alụbeghị di maọbụ nwunye ma ọ bụrụ agụụ anyị rie nne ime nke a ịchọtara ha ebe ha ga-anọ na-enwe ọgbakọ ya mere anyị malitere ọgbakọ ha n'elekere anya asatọ nke ụtụtụ ndị anyị na-anọghị n'ọnọdụ di na nwunye na-anyarakwa ụgbọala ha site n'ihe dị ka mba atọ dị iche iche bịa ime ọgbakọ nke ọmụmụ akwụkwọ nsọ na ụzọ isi ụtụtụ ụbọchị sọnde niile ọtụtụ oge ha na-akarị otu narị mmadụ ndị na-agbakọ inwekọ ofufe nke ọmụmụ ihe na abụ ọtụtụ n'ime ndị anyị ndị na-anọghị n'ọnọdụ di maọbụ nwunye mgbe e mesịrị ọmụmụ nke ọgbakọ elekere anya asatọ a ha na-esonye ọgbakọ ọmụmụ ihe nke elekere anya itoolu na ọkara mgbe e mesịkwara ha na-abanye n'ofufe nke mmadụ niile mgbe nke a gasịkwara ụfọdụ n'ime ha na-esonyekwa ịkụziri ụmụntakịrị anyị ihe n'ihe ọmụmụ nke ụmụaka elekere anya iri na otu ụfọdụ n'ime ụmụnna ndị a na-erute ụlọ nzukọ tupu elekere anya asaa nke ụtụtụ ha na-anọgidekwa ruo elekere anya iri na abụọ na ọkara n'ịlụ ọlụ dị iche iche ha nyere onwe ha n'ije ozi nke onye nwe anyị n'ezie apụkwara m ịgwa gị na enweghị otu ọbụla ọzọ na nzukọ ahụ ndị nwere obi aṅụrị karịa otu ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye ahụ ndị nyere onwe ha n'igbo mkpa nke ndị ọzọ na ije ozi ha ha jiri anọghị n'ọnọdụ di na nwunye ha jere Chineke ozi inyechasị onwe ha ịlụ ọlụ nke onye anyị ụmụnne m nke a na-alụkwa ọlụ ma ị bụ onye na-anọghị n'ọnọdụ di na nwunye ma ị bụkwara onye na-anọ n'ọnọdụ di na nwunye mgbe ị na-etinye onwe gị n'ọlụ nke onye nwe anyị ọ na-enyeghachikwa gị ya n'ọtụtụ ụzọ dị iche iche e nwere otu ụkpụrụ nke ikpeazụ nke m ga-achọ ka anyị hụta tupu anyị emechie ọ bụkwa nke a akwụkwọ nsọ na-akụziri anyị na ọ bụghị naanị na anyị ga-eji ya jere onye anyị ozi ma anyị ga-ejikwa obi ekele nakwere ọnọdụ a otu n'ime ihe ndị m mụtara dịka m na-amụ banyere nsogbu nke mmetụta enweghị mmadụ na ogo dị iche iche nke ndụ na agba dị iche iche nke nzukọ bụ nke a na enwere naanị otu ọsịsa nke kachasị ọ bụrụkwa na m pụrụ itinye otu ihe n'elu ntụziaka niile nke m pụrụ inye ndị niile ndị na-agabiga mmetụta enweghị mmadụ ma ọ bụ mmetụta nke ngharịpụ ọ bụ nke a nke a bụkwa na e nwere mmụọ nke obi ekele nke Chineke na-eji alụ ọlụ n'ime obi anyị ịchụsasị mmụọ nke mmetụta enweghị mmadụ ma ọ bụkwanụ mmụọ nke ịgharịpụ. ihe butekwara nke a bụ n'ihi na obi ekele chọsiri ike ka anyị mee nkụkọ nke ihe nke ime mmụọ ihe ndị na-eme n'ime ndụ anyị n'ezie mgbe ọ bụla ị mere nkụkọ nke ihe nke ime mmụọ iji wee nye ekele ị na-achọpụta na mmetụta nke enweghị mmadụ ma ọ bụ mmetụta nke ngharịpụ nke ị na-enwe bụ naanị otu ntakịrị akụkụ nke ndụ gị ị ga-achọpụta na Chineke ejiwe ọtụtụ ihe ndị ọzọ gọzie gị nke ga-emekwa na ọ ga-adị ikenye gị ịnọdụ ala ma na-ebekwa akwa arịrị nke onye na-achọ ka emetara ya ebere echere m na ọ bụ nke a ka onye ozi Pọl na na-achọ ime ka anyị mara n'ahịrị nke iri atọ na isii ruekwa na nke iri anọ na mpaghara akwụkwọ nsọ a Pọl na-enye anyị onyonyo a n'ahịrị nke iri atọ na isii ruekwa na nke iri anọ na ise nke otu nwa agbọghọ nwaanyị na-alụbeghị di onye na-anọdụ ala n'ụlọ cheta na n'ụbọchị ndị ahụ ọ bụ nna na-ekpebi ihe niile banyere ọlụlụ di nke nwa ya nwaanyị n'ụbọchị nke Pọl ọ bụkwa na na-edozi ihe niile nke e kwesịrị idozi edozi banyere ọlụlụ di nke nwa ya nwaanyị nke gụnyere onye nwa ya nwaanyị ga-alụ ugbu a ahịrị ebe a na-agwa anyị na ọ bụrụ na nwa nwaanyị nwoke a agafewo ogo nke ịlụ di Pọl na-agwa nna dị otu a a sịkwa na ọ dị mkpa ime otu a ya mee ihe ọ na-achọ o mehieghị ka ha lụọ di na nwunye kaba ahịrị nke iri atọ na isii nna ahụ pụrụ n'ọnọdụ dị otu a ịchọta nwanna nwoke onye nke kraịst ọ bụrụkwa na ọlụlụ ahụ bụ uche chineke ha ga-alụ na-enweghị mmehie ọ bụla ugbu a nchịkọta nke ahịrị ndị a niile bụ pọl na-eji okwu ndị dị ike ebe a na-adụ ndị nne na nna ọdụ ọ na-asị ha unu ejila ọhụhụ chụpụ ụmụ unu n'ime ọlụlụ di na nwunye unu enubala ha n'ime ọlụlụ di na nwunye ụfọdụ ndị nne na nna ndị maara ọ dị ha ngwa ngwa ka ụmụ ha banye n'ọlụlụ di na nwunye ka ụmụ ha hụta ndị ga-alụ ha ndị tozuru etozu n'ogo nke ịdị elu nke ọnọdụ obibi ndụ obodo ha dị na njikere ịchụ àjà ọbụla ọtụtụ mgbe ọ bụkwa ụmụ ha bụ ihe eji achụ àjà a iji hụta nnọọ na ha kwabara ha na ọlụlụ di na nwunye n'aka otu onye ma ọ bụ onye ọzọ ihe Pọl na-achọ iwepụtara anyị n'ahịrị nke akwụkwọ nsọ a bụ nke a anyị kwesịrị inwe obi ekele nakwa otito banyere onye ọbụla nke anyị hụtara onwe anyị na anyị bụ na ngwụcha nke isi asaa nke akwụkwọ ndị kọrentị nke mbụ ọ na-ekwu banyere mmadụ ịbụ nwaanyị di ya nwụrụ ọ sịrị na ọ kachasị mma ma ọ bụrụ na onye ahụ alụghachi di ma too Chineke n'ihi ya nwee obi ekele n'ime ọnọdụ niile echekwa m na ihe Chineke na-agwa anyị niile bụ na anyị pụrụ iweli anya anyị elu lee eluigwe ma sịkwa onye nwe m apụghị m ịghọta ihe mere m jiri nọrọ ebe m nọ ọ bụrụ na ọ bụ n'uche nke aka m ọ bụghị ebe a ka m gara anọ n'ezie ọ garaghị amasị m ịnọ n'ọnọdụ dị otu a ma Chineke ọ bụghị site n'uche nke aka m ọ bụ site n'uche nke gị onwe gị ana m enye gị otito n'ihi ebe m nọ ana m ekelekwa gị n'ihi ihe nke ị na-eme n'ime ndụ m ana m awụpụrụ gị aja otito n'ihi ohere ọma ndị na-eso ụdị ọnọdụ a nke m nọ n'ime ya ana m arịọ gị Chineke ka ị site n'ọnọdụ m ma weta otito onye aha nsọ gị ka m bụrụ ugwu nye gị ma bụrụkwa ngọzi nye ndị ọzọ ana m ekwelekwa gị Chineke banyere anọghị n'ọnọdụ di na nwunye nke m nọ na ya ugbu a n'ihi na ọ bụ otu a ka ị chọrọ ka ị jiri m lụọ ọlụ n'ije ozi nke alaeze gị ugbu a otu nwa okorobịa aha ya bụ denis na-anọ n'ọnọdụ nke enweghị nwunye Chineke kpọkwara ya ije ozi dị ka onye mgbasa ozi ọma nye mba ndị dị n'Europe ọ bịara nso ịlụ nwaanyị ma o kpebiri ichere n'ihi na ọ sịrị na n'ime obi ya na ya maara na ọlụ nke onye nwaanyị na-akpọ ya ịlụ bọlụ nke chọrọ nyechasị onwe ọ sịrị ka ọlụlụ nwunye chere mgbe o jesiri ozi ya n'ebe ahụ n'uche m Dennis ghọtara ihe ndị a nke mgbalịrị kọwara anyị enwere m obi ekele nye ya n'ihi na otu ụbọchị ọ nọdụrụ ala ma dere m echiche ya nakwa ihe ndị ọ nwapụtara n'ụzọ nke akwụkwọ ozi ọ chịkọtara ihe Pọl nara achọ ịgwa ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye nke ọma karịa nke m onwe m pụrụ ime na nchịkọta nke ihe ọmụmụ anyị nke ụbọchị taa achọrọ m ka anyị kerịta oke na ya Dennis detara m akwụkwọ ozi otu ụbọchị ma sịkwa onye ọzụzụ atụrụ ọ ga-amasị m ka ị soro m kerịta oke na ụfọdụ ihe ndị m kwenyere na nna m nke bi n'eluigwe nyere m ọ kụziworo m ihe ndị a na nwapụta m dị ka onye na-alụbeghị nwunye nke mbụ ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye nwere ịhụnanya riri nne inye ya mere ka ha nye ya ana m enweta ọtụtụ oge ihe ndị m na-enye ngọzi m nke kachasị ukwuu na-esite na onyinye m ọ bụghị site n'ihe nke m na-anata nke abụọ agụụ nke anyị na-enwe ịbụ ndị a nabatara ka m jiri ịdị na njikere m itinye onwe m n'ọlụ n'ihe niile nakwa inyechasị Chineke onwe m nye ije ozi nye ndị chọrọ Kraịst ma ọ bụkwanụ nye ndị enyi m na-azaghachi ma onwe m dị ka onye na-anọghị n'ọnọdụ di na nwunye na-emejọ ihe mgbe ụfọdụ site n'ịgbanarị mmekọrịta nke mere na mgbe ụfọdụ ana m adị ka onye ezi n'ebe ndị mmadụ nọ ana m ahụta onwe m dị ka onye a na-anabataghị ugbu a ka m kwụsị akwụkwọ ozi Dennis n'ebe a achọrọ m ịgwa anyị otu ihe anụwo m ya site n'ọnụ ụfọdụ ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye n'ụlọ nzukọ anyị ha na-asị ọ dịghị onye na-emere anyị ihe ọ bụla ọ dịghị ọgbakọ ọbụla eledoro anyị anya ma hazie ọ dịghị ihe ọ bụla e nwere ebe a maka anyị Chineke maara na anyị pụrụ ime karịa n'ezie dịka ụbọchị na-aga n'iru anyị ga-eme ihe niile nke anyị pụrụ ime iji jụọ ozi nye ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye maka ngwa anyị otu ihe ọ bụrụ na ị na-anọdụ ala na azụ oche na-eche mgbe mmadụ ga-ahazi ihe maka gị ma ọ bụkwanụ mere gị ihe niile kama gị onwe gị dị na njikere itinye onwe gị n'ọlụ inyechasị onwe gị ma tinyekwa onwe gị n'ije ozi ị gaghị enweta ọṅụ nke onye nwe anyị n'agbanyeghị ụdị ememe ndị a haziri nye gị ọṅụ nke Chineke nwere nye gị bụ naanị n'itinye onwe gị niile n'ije ozi n'agbanyeghị ihe ije ozi ahụ bụ ka ị ga-ahụta ya mgbe ahụ ị ga-asịkwa Chineke lee m ebe a ọ bụrụ na ọ bụ ịgbasa ozi ọma ọ bụrụ na ọ bụ inye aka n'idebe ụlọ gị ọcha ebe a ka m ga-enye ndụ m Dennis gara n'iru n'akwụkwọ ozi ya sị nke atọ ghọta na mmetụta nke enweghị mmadụ abụghị ihe dị njọ oge niile n'ezie oge ụfọdụ ọ na-abụ ihe nke Chineke pụrụ ije dọrọ m ruo onwe ya nso ọ dịghị ihe nke pụrụ ime ka ị were ọsọ jee n'ikpere gị karịa echiche nke enweghị mmadụ nakwa echiche nke ngharịpụ n'etiti ihe isi ike ya mere imela ihe niile nke ị pụrụ ịgbanarị mmetụta nke enweghị mmadụ n'ihi na ọ pụrụ ịbụ onye ozi nke Chineke na ndụ gị ma nke kachasị o kwesịrị ka m cheta na Jizọs Kraịst kọtara m karịa nke ọbụla m onwe m pụrụ ịghọta karịa nke m kwesịrị inweta karịa nke m pụrụ ịmata ihe m ga-eji eme Ịghọtara nke a nke a bụ ihe o kwuru ọ sịrị na Kraịst matara m abụ mmadụ karịa ka m kwesịrị ịbụ karịa nke m ghọtara na mbụ karịa nke m ghọtara ihe m ga-eji eme Kraịst Jizọs matara onye mbụ etozuru m etozu n'anya ya ọ bụrụkwa na ọ nwụrụ n'ihi m werekwa ndụ ya kwụọ ụgwọ nke mmehie m gịnị mere ọ gaghị eche echiche banyere ọdịmma nke ndụ m ọbụnadị banyere ma m na-anọ ọnọdụ di na nwunye ma ọ bụkwara na m anọghị n'ezie Denis nwetara ya nke ọma ihe banyere m na-amasị Chineke ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye Chineke matara ụnụ ịbụ mmadụ onye dị oke ọnụ ahịa Chineke zitere ọkpara ya ka ọ nwa n'elu obe kwụọ ụgwọ nke mmehie gị ọ hụkwara gị n'anya rie nne ruekwa na asị na ọ bụ naanị gị jere ije n'elu ụwa a Chineke ga-akwara aga n'iru ịnwụ ọnwụ n'elu obe n'ihi gị n'ihi ịhụnanya nke o nwere n'ebe ị nọ ọ chọkwara ịkpọbata gị inwe mmekọrịta gị na ya ọ hụrụ gị n'anya ọ chọkwara ịrụpụta nye mkpa nke ndụ gị ị ga-ekwenye ka o mee nke tupu o mee nke ajụjụ bụ ị ga-ekwenye ka o mee nke a ị ga-emeghe ụzọ taa ka ọ bata ị ga-echasị onwe gị ma sị ya onye nwe m achọrọ m gị onye nwe m achọrọ m gị dị ka onye nzọpụta m abụ m onye na-anọghị n'ọnọdụ di na nwunye a na-azọpụtabeghị achọkwara m ka ị bata n'ime ndụ m ma mejupụta mkpa nke m nwere n'ime ndụ m mmetụta nke enweghị mmadụ a mmetụta nke ngharịpụ a nke naanị gị onwe gị pụrụ igbo n'ime ndụ m site na mbata nke kraịst jizọs achọrọ m gị dịka onye nsọpụta m eleghị anyị bụ onye nke kraịst ị na-asịkwa onye nwe m bata n'ime ndụ m dịka ndụ m bụrụ onye nwe nke ndụ m chịa agbalịwo m ime ka ihe gaa nke ọma site n'ike nke aka m otu n'ime ihe ndị m ghọtara banyere ndị mmadụ bụ na ọ na-atọ anyị ụtọ ime ihe site n'ike nke aka anyị nakwa n'ụzọ nke anyị ma Chineke sịrị mba ị pụghị ime ya n'ụzọ nke aka gị ị ghaghị ime ya n'ụzọ nke m onwe m ma ọ bụrụ na ị ga-ahụta ọṅụ n'ibi ndụ ya mere e nwere ndị kwesịrị ka ha sị onye nwe m bịa ka ị bụrụ onye nwe nke ndụ m ọzọkwa e nwere ndị kwesịrị ka ha meghepụ onwe ha maka ihe Chineke chọrọ iji ha mee n'ije ozi elega anya Chineke mere ya ka ị bụrụ onye na-anọghị n'ọnọdụ di na nwunye ka o wee nwee ike dọta akọ na uche gị banyere ihe ọ chọrọ iji gị mee ọ dịghị mkpa ọbụla ọ dị gị gba mbọ ịbanye na nwekọrịta gị na mmadụ onye na-amaghị ebumnobi Chineke nye ndụ gị eleghị anya Chineke tinyere gị n'agwa etiti a akpọrọ ọnọdụ alụghị di ma ọ bụ nwunye ka o wee nwee ike were gị mezuo ihe niile nke ọ bụ n'obi banyere ndụ gị kwenye ka o mee nke a meghekwa onwe gị nye ihe ọ chọrọ ime otu ihe doro m anya ị na-anọdụ ugbu a ebe Chineke chọrọ ka ị nọdụ ka ya onwe ya nwee ike rụọ ọrụ ndị ọ chọrọ ịlụ n'akụkụ niile nke ndụ gị ebe ọ chọrọ ikwuru obi gị okwu ekpere mbụkwa ka gị onwe gị ka ike ntị ka onye nwaanyị gaa n'iru n'ịgba anyị ume dịka anyị nọ na njem a irute alaeze ahụ ekwere anyị na nkwa n'aha Jizọs Kraịst amen gị onye gere anyị ntị na olu ekwere m na onye nwe anyị esitawo n'okwu ya gọzie gị taa kwenye ma nwekwa agbamume Chineke pụrụ ịzọpụta gị ọ bụ chi nke na-azọpụta ndị nọ na mkpa nye gị onwe gị onye na-anabatabeghị Jizọs dịka onye nwe gị naanị ihe ị ga-eme ugbu a bụ ịnabata Jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụrụkwa na ị chọrọ ime nke a ugbu a ọ ga-amasị m ka anyị kpee ekpere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 ma ọ bụkwa site n'izitere anyị ozi email na twr2131 at yahoo fr ma ọ bụkwa site na anyị akwụkwọ ozi na olu ndị Igbo Radio Elwa PO Box 12540 Aba Abia steeti nke Nigeria ka mara nke Chineke gaa n'iru ịba ụba nye gị n'aha Jesus, amen